biko nu na ụdị mmadụ Peter Obi bụ kelee ụdị ka mmadụ dị ife a Peter Obi azachigha na Kenneth Okonkwo onye pụtara ụnyaa wee na-akpụ ya wee sị na Peter Obi agachinwu Naijiria na ọ bụgodo iri na na ugo mmeri na ntụziaka eme n'arọgara gara aga bụ 2023 wee gaa n'iru wee sị na ọ chọrọzi ịnọ na ya bụ eh, otu pati a na-akpọ LP nya Labour Party na ọtụtụ ife okwu gasịrị ewetago nke bụ eziokwu bụ na ụfọdụ ndị mmadụ na-atụ anya ka Peter Obi kwuo okwu ọjọọ n'isi kenet mana geenụ ntịkọ unu n'ife Peter Obi kwu Peter Obi wee pụta tata wee dee wee sị na ọ fụrụ ozi nwanne ya bụ barista Kenneth Okonkwo ọ kpọrọ ya nwanne ya my brother barista Kenneth Okonkwo dere ụnya sịkwa na ọ fụrụ ka ife ndị mmadụ na-akpọ ya bụ na-azaghachi maka ya bụ ozi ee eh, Kenneth Okonkwo bụ nwanne ya de na ife ọ na-ayọ ndị mmadụ kịta anụnwa bụ na n'obie niile na ọ chọrọ ka onye ọbụla si na kenet Okonkwo ọbụ sabụ na ọ chọrọ ka onye ọbụla si na kenet Okonkwo ọbụ ajọ mmadụ maka na mmadụ ekwetara n'ife ikwu ma ka isi eche eche abụrụ na onye abụ onye ilo wee gaa n'iru wee sị na kenet Okonkwo na onwelu ntụkwasị obi ebe ya bụ nwoke nọ maka na na Kenneth Okonkwo kwudorie kwudosirie ike ma udu mmiri ma mgbe ọkọchị ya na ọnọnyere ya n'ife niile anụnwa mana na ọ bụzie kịta ala na na Kenneth Okonkwo ekwetara n'ife okwu ma ka o si echeche ma ka o si afụ ife na-aga na Naịjirịa na ọ pụtara na naanị ya ga-agbabazi ọbụrụ bụrụ onye e, ndị ilo mba gaa n'iru wee sị hmm, na <laughs> ọ na-ekwu bụ na n'otu ọ nọ na ọ na-enwe mmasị ka onye na-ede ekwete n'ife o kwuru ka na ya na eme ka ife karịa ma onye ga na-ekwete n'ife ọbụla okwu na ọ na-anọ na-akarịa mmanya na ndị na-ada ekwete n'ife okwu ịrụkọ ọnụ maka na ọ bụ na ya bụ ife mee na ọ ga-enye ohere iji wee mụta ife ọfụ n'aka ndị a nyekwu ya ohere iji wee mara ebe ọ na-eri mperi mmanụ ka ọ ga-esi wee mezie ya ọ bụkwa na ndụmọdụ ndị a wetara ụdị mma na ọ ga-enye ohere iwelu ndụmọdụ onye na-ekwetara na ya bụ ife okwu wee mee ife karịa ma onye na-ekweta n'ife ọbụla okwu ma nke ọjọọ ma nke ọ dị mma onye ahụ nas e eh, ee wee ganịrị wee sị na ife ọ na-ekwu ụbụ onye ọbụla akpọrịzi na Kenneth Okonkwo na ihe anụnwa bụ uchie ka okwu na fanabụ nọ n'ofu otu apụtara na fanab nọbụ n'ofu otu apụtara na fanab ga na-ekwekọta n'ofu uche ya na ife ọbụla okwu na Kenneth Okonkwo ga-ekweta ka anyị wee sị na onye ọbụla chọrọ ee eh, ịfụ ee naijiria ọfụ onye ahụ kwudo orie mara ama na ya bụ ife agaghị fecha mfe na ọ na-aga n'iru wee na-asị ka onye ọbụla jikọ aka ọnụ nwee udo na na nsọpụrụ n'ebe mmadụ ibe nọ <laughs> mmadụ ibe anyị nọ nna e, afọ ya bụ ife orie m ọnụ nsị ka m wetara gị maka na amara m ụdị mmadụ Peter Obi bụ ịma na o onye ọ ga-awa ọwụlụ ọ kara ịgbakasị gị arụ saa aka na-eto okonkwo okwu n'ụzọ na-adịrọ mma maka niile ndị mmadụ anya onye a na ọ ga-achịnwu naijiria ịghọtago ọ pụtara na otu a Peter Obi si eme obi umeala obi umeala obi obere obi obere oge ọbụla ọ pụtara ya kpata ha ji asịsị ee na ọ ga-achịnwu na naijiria ka ọ nwere ife ọzọ nwansị ka wetara gị ka ị na-anụkwa na pete Obi a amarakwa m ụdị mmadụ ọ bụ o nwegidekwara ọmaiko nweruo na mkpụrụ obi nke na igwe okwu ọjọọ ya apụta bịa ka gị na ya gbaa egbe ọnụ ọsịwa na-ebu nwanne ya ịghọtago ife mfụ wes ka m wetara ikele bụ n'obi gị na-efe maka ọtụtụ ndị mmadụ si na ife omee dị mma na o gosiri na ọ bụ nwoke nwụrụ ara nne nwere isi kpakọrọ ọnụ ebe ọfọ na-asị na ya bụ ife na obi ume a na-apịta obi a na obi ebere ya anụ nwere anwụ ife na-apụzikwa na ọ na-apụ apụ na ife a ka eji wee na-aghọli kere bụ n'obi gị na-efe a gbasa ozi aka ndị ọzọ naanị a daalụ